Ọpụpụ isiokwu nke asaa Jehova wee sị Mozis, Lee, emewo m ka ị ghọọrọ Fero chi. Erọn bụ nwanne gị ga-abụkwa onye amụma gị. Gị onwe gị ga-ekwu ihe niile nke m na-enye gị n'iwu. Erọn nwanne gị ga-agwakwa Fero okwu ka o wee zipụ ụmụ Izrel n'ala ya. Ma mụ onwe m ga-eme ka obi Fero sie ike, m ga-emekwa ka ihe ịrịba ama m na ihe ebube m dị ọtụtụ n'ala Ijipt Ma Fero agaghị ege ụnụ ntị, m ga-etinyekwa aka m na-arụ ndị Ijipt werekwa ikpe ukwu dị iche iche mee ka usu niile nke ndị agha nke m bụ ndị m ụmụ Izrēl si n'ala Ijipt pụta. Ndị Ijipt ga-amarakwa na mụ onwe m bụ Jehova mgbe m ga eseti aka m n'arụ ndị Ijipt, mee ka ụmụ Izrel si n'etiti ha pụta. Mozis na Aaron wee mee ya, dịka Jehova nyere ha iwu, otu a ka ha mere. moses gbara ọgụ arọ anọ, Erọn gbakwara ọgụ arọ anọ na atọ mgbe ha gwara Fero okwu. Jehova wee gwa Mozis na Eron okwu sị Mgbe Fero ga agwa unu okwu sị meerenụ onwe unu ihe ebube ị ga-asịkwa Erọn were mkpanaka gị tụda ya n'iru Fero ka ọ ghọọ ogologo anụ Mozis na Eron wee bakuru Fero mee otu a dịka Jehova nyere ha iwu Heron wee tụdaa mkpanaka ya n'iru Fero na n'iru ndị oru ya, o wee wụọ ogologo anụ. Fero wee kpọkwa ndị maara ihe, kpọkwa ndị mgbasị, ha onwe ha kwa bụ ndị odeakwụkwọ dị nsọ nke Ijipt, wee were ihe nzuzo dị iche iche ha mee otu a. Ha wee tụda nwoke ọbụla mkpanaka ya, ha wee ghọọ ogologo anụ, ma mkpanaka Eron lodara mkpanaka ha. Obi Fero wee dị ike, o geghịkwa ha ntị dịka Jehova kwuru. Jehova wee sị moses obi Fero dị arọ, ọ na-ajụ izipu ndị m. Jekuru Fero n'ụtụtụ, lee ọ na-apụ ije mmiri. ị ga-eguzo onwe gị n'ụsọ osimiri Nile izute ya. Mkpanaka ahụ kwa, nke gbanwere ghọọ agwọ ị ga-ewere ya n'aka gị ị ga-asịkwa ya, Jehova bụ Chineke nke ndị Hibru o ziwo m gị, sị "Zipụ ndị m ka ha wee fee m n'ọzara." Ma lee ị nụghị ruo ugbu a! òtu a ka Jehova sịrị. N'ime nke a ka ị ga-amara na mụ onwe m bụ Jehova. Lee, mụ onwe m gaje iwere mkpanaka nke dị n'aka m tikwasị mmiri nke dị n'osimiri Naịl. Ọ ga-agbanwe ghọọ ọbara. Azụ nke dị n'osimiri Naịl ga-anwụ. Osimiri Naịl ga esikwa isi. Ndị Ijipt ga-asọ ịṅụ mmiri si n'osimiri Nile pụta oyi. Jehova wee sị Mozis, si Erọn, were mkpanaka gị setịpụ aka gị n'elu mmiri niile nke Ijipt, n'elu osimiri niile ha, na n'elu osimiri nile niile ha, na n'elu ọdọ mmiri niile ha, na n'elu ebe nchịkọta mmiri ha niile, ka ha wee wụọ ọbara. Ọbara ga-adịkwa n'ala Ijipt niile, ma n'ihe nke osisi mana n'ihe nke nkume. Mosis na Aaron wee mee a. dị ka Jehova nyere Iwu. o wee welie mkpanaka ahụ tie mmiri nke dị na osimiri Naịl n'anya Fero na n'anya ndị oru ya mmiri niile nke dị na osimiri Naịl wee gbanwee ghọọ ọbara azụ nke dị na osimiri Naịl wee nwụa osimiri Naịl na-esikwa isi Ndị Ijipt apụghịkwa ịṅụ mmiri si na osimiri Naịl pụta, ọbara ahụ wee dị n'ala Ijipt niile. Ndị odeakwụkwọ dị nsọ nke Ijipt wee were ihe nzuzo dị iche iche ha mee otu a. Obi Fero wee dị ike, ọ geghịkwa ha ntị dị ka Jehova kwuru. Fero wee chigharịa baa n'ụlọ ya ma o tinyeghị obi ya ọbụna na nke a. ndị Ijipt niile wee gwue olulu gburugburu osimiri Naịl inwe mmiri ọṅụṅụ, n'ihi na ha apụghị ịṅụ mmiri osimiri Naịl. Ụbọchị asaa wee zue ka Jehova tisiri osimiri Naịl ihe.